ndị be anyị ekenekwenu m unu ọzọ n'ụbọchị uhuruchi nke taa a sị nke ụbọchị nke taa mara na anyị mma a sị nke nke onye chiri ya zelụ e, dịka o si dị ya bụ Eastern News 24 ka anyị si wee na-ewetere unu ya bụ nnukwu ozi dị oke mkpa gbasịta maka ihe na-eme n'obodo anyị nọ n'ime ya andị gbasịta maka nwere onwe ndị Igbo n'azọ na e, dịka o si wee dị ụlọ infọmeshọn anyị wetere unu n'ụbọchị nke taa taa asị ka etinye n'elu akwụkwọ nke ya bụ ife ife a bụ ife one of the international security agency kwuru gbasata maka onye ndu and gbasata maka maazị simon ekpa amachọ ka igbo ọma na-ege ntị kunu ga ya bụ ife kunu ife ebe o si wee na-apụta ị ga-esa ya bụ ife itinye alụ gị ife ichere gbasata maka ihe ndị a niile ọgụgasị n'iru akwụkwọ um all right over to you enenecha m ihe onyonyo a wee fụ na aka nwee ndị igwe nọ n'ala Igbo isi kpakọrọ ọnụ ndị bụ okenye ada nọ n'ụlọ ewu amụọ n'ọgbụrị emecha ụnụ ya ege ihe onyonyo a ka m kwuo okwu na ofu nkeji ma ọ bere ofu nkeji igwe ahụnụ unu fụrụ n'ebe a ọkwụnụfụ n'ọsọ mgba egbe dị na katọn a ọkwụnụfụ n'ọsọ mgba egbe nne na ụmụ okorobịa na ikem na ikem ọ na ala Igbo ka ife a na-eme ebe igwe butere egbe wee nweta approval na ha ya abanye n'ime ọfịa onye ọbụla ha fụrụ ha jụọ ya ife ọ na-eme n'ime ọfịa o were egbe wee saa ha ha werukwa egbe wee reply ya mana ọ bụrụ na onye azara ọnụ ya na ha achọrọzi anybody n'ime ọfịa na mmadụ ama anọ be ya nọrụkwa ajọ ọnọdụ ụnụ ya n'ife o kwuru ife abụ na-esi obi ike m na-asị o ọkwa ịnụfụrụ o kwesịrị maka ife zọrọ vumvum pụta azọrọkwa vumvum wee chụ ya ife pụta n'ike achụ ya n'ike ụdị ọnọdụ anyị nọ anyị nọ na steeti of na n'ala Igbo ka m kwugodi ya n'ala Igbo maka anyị nwa ka ọ ka eme onye a na-achọ achọ na-ezo ezo igwe ọbụla adịrọ active n'ala Igbo kwesịrị ka ọ resign am of the opinion igwe ọbụla adịrọ active n'ala Igbo onye be ya na-agba ọkụ ada achụ oke ekwesịrị ka aka na-anụzi akụkọ a ọkwa ọbụrụ bụrụzi ndị na-achị efi nọ n'ọchịchị na-agbanyeghị na ha bụ brain behind ndị na-achị mana o kwesịrị ka ọ dị otu ahụ ọ dịbụ na mbụ maka onye ọrụ na nwunye ya na-agba n'iro na-eji ofu anya were alahụ ụla otu a ka ọ dị onye di ya gbara ọrụ na ngada nwaanyị ahụ na-elekwasị chi ya anya maka ebe a ka ntụkwasị obi ya dị igwe ọbụla kagoro nka kwesịrị ka ọ bụrụ emeritus enwe onye ọrụ na bụ nwa igwe na-achị obodo mebi prince ndị a na-aba na-achị obodo anọrọ obodo oyibo asịghị na prịnsị na abroad ekwesịghị ka onye a resign ahịa achọrọ ụdị ife a n'ala igbo ọ bụrụ otu a ka ọ dị na mbụ ke ndị ya wụrụ wee bata n'ala igbo onye ka m ji eti mkpu na nkịta enwere eze ataa na ndị igbo kedu ọnụ ahịa eji wee na-akọ ya ọ na-abụ oge mgbe gboo mgbe gboo gara aga ụbọchị bụrụ gboo ọ na-abụ nwoke nọ ọnụ ụlọ obi esie nwaanyị ike mana tata nwoke nọ n'ọsọ nwaanyị nọ n'ọsọ ụmụaka nọ n'ọsọ nwaanyị dị ime nọ n'ọsọ ụmụ nwoke anyị na onwerozi ife a ga-ere ha na ya ọ bụrụ ife na-anụ ụlọ mmiri ndị na-achị efi wee na-adakpọ ụmụ nwaanyị anyị na-atụwa ha ime ndị na-achị efi ife ha bụzi n'afọ bụ adamu adamu ka ha bụ n'afọ ka ọ naghị eji wee na-akọ ya ọ bụrụ nke mere ma mgbe a na-anụ agha ọkwa nye ka anyị na-arịa taata unu eche na ọtụtụ ụmụazị a na-aza afọ igbo bụ ụmụ igbo ha bụrụ enwe mis blọd enwe ndị atụrụ ime ha na libya onwe ndị atụrụ na gambia ụfọdụ ndị kemerun nọ na be anyị a na-aza afọ igbo ọ maka na ọ na-asụ Igbo ụfọdụ ndị Ghana nọ na be anyị maka ụdị arụ a na-emekịta ejirọbịa wee mara anyị biko achọrọ m ka unere ihe onyonyo a ka ọ bụrụ ife nnere anya na ụzọ amara akpụ ogene ya na-ere gbanye n'ọdụ ọ bụ na ịbụ igwe ma ọ bụ onye eze ebe igwe nwere ike ịpụta wee mee ụdị ife a ọ bụrụ na ị bụrụ igwe mana ime nwere ife a ịma na ịma na ịbụ akpa wụpụrụ akị mma agwaghị gị eziokwu maka okenye ma onwe ya oke busu achụọ ya ọzọ unu etezina ya ure unu mee ka anyị were anya na abụ n'ala ha ụla maka onye kpọchiri ụzọ chi onye oriki ụzọ ya ka wekwa oghe biko gee na ihe onyonyo a unu ezisa ya aha m brọda Paul Chigbo ka ọ dị na afọ mbụ His Royal Highness Igwe Harford Agana ọmụnwa na-ekodinetu unu so ana m ekele unu na quick response unu respond ihe mkpokọrọ unu bụ ka anyị malụ unu bụ ihe na-eme na be anyị nnekwa anya ịhụ na ya one anyị ebu one na be anyị na na anyị n'olu na amaghị ụmụlọgba ụmụnwaanyị ụmụnwaanyị anyị na-eje n'ọrụ anyị na-agba na ụzọ chinekwa agba ụzọ na egwu na-atụghị anyị ndị dị etu anụwa na ndecha ebe anyị anyị chọrọ iweta full stop Sam to ka anyị jee malụ nke ọnwụ ngwa ndị ọnwa na-abịa akwụrị ndị be anyị na-anọ ndị ọnwa na-abịa akwụrị ndị be anyị ka anyị mara ebe ha nọ ha nọhụ n'eluigwe ha nọ ndị shawa teretị teretịrị anyị abụ ha nọ ha na-abịa sobe ụzọ mee sọvaransị chekuo na ụzọ adịkwa mma akwụkwọ hụkwa na ụzọ adịghị mma na ha abụ mbịa akwụkwọ hụkwa na ụzọ dị mma ọ bụrụ na ya anọghị ọrụ nha abịa mewe nke So for that, I get this man to load their camps. Then my advice, Bob, I move to Imoria. Onye ọbụla traikwala anyị gba anyị egbe na anyị demolisi ọya ahụ onye ọbụla traikwala ịgba anyị egbe we never go go go uh, uh, we never go unpunished ebe ọbụla ndị ha nọkwaba anyị anyị ga-adịsị na anyị dismount all their camps a ga-esi na be anyị pụọ so ekele anyị were enough for logistics anyị ji arụ ọrụ a ndị be anyị na-asọpọtụ anyị mere ike anyị nnekwa anya n'ihe ebe a nụwa anyị enwego enough mgbọ mgbọ 300,000 bụ ihe anyị gotere 6 packets n'ọnụ 50 50,000 naira then anyị ga-eke mgbọ na anyị ga-agba fuel mechii n'ọbụla bịa moto anyị agba fuel then na wee wee about anyị ga-adịkwaji ụwa anyị into 3 or 4 but e ga-ewe enough men ofu ọhịa na kọmanda ha ndị ga abụ ọhịa then you listen to your commander like as I said and I repeat ebe ọbụla anyị bịakwara mmadụ ha chara nji ya anyị wute egbe anyị ewere egbe reply anyị ọya onye ọbụla chara njikwara anyị wute egbe n'ime ọhịa na anyị were egbe replai ya ya so biko ah, mmadụ achọkwana okwu echọkwala ya okwu bụ anyị ka achọ okwu so we will pick our commanders now we will share our men e ga-atụkwa mmadụ atụkwa ndị ibute ama nso ndị ibute ndị ogologo ama nso ndị ogologo anyị ga-emix mmadụ emix then they will be obeyed to their commanders ihe ọbụla commander ha gwakwa abụghị ka eme then we will be communicating Please, I repeat, no video in the bush. At all. At all. No video. At all. At all. Sɛ o kɔnɛ video pakam. At all. Ɛmɔ wɛrɛ. Ayi mɛ cɛ kɔ ewu video ayi any other place. Rɛgɛmɛ tɛrɛ so down to the the oil send there and oil on send kwele na na here where problem please ekene mun ihe I na-eme the official thank you igwe Eh, tata wo um, seventh i think twenty seventh tata wo seventh of uh, of uh, may uh, twenty twenty four ya bụ ya bụ ndị nchekwa obodo na-eti olu soko ụmụlọgba anyị na-achọ ka ha yi eme ka afọ ndị fulani esibe anyị pụa biko anyị na-arịọ ndị mmadụ ka ha nwee nkwado wee nyere atụmatụ a ebe ndị diaspora ndị bi n'ụzọ bụ ndị be anyị kere ha n'ụzọ furu iche igwe anyị thank you sir igwe anyị gbama na-ege ntị anyị na-ekele ụlọ ọzọ ee anyị na-ekene olulu nne kunu si wee na-esoyela ya ọfụma ọfụma n'ife anyị na-ewetara unu Eastern News 24 bụ ebe anyị na-eweta mgbasa ozi gbasara maka ka o si aga n'obodo anyị nọ n'ime ya ana gbasara maka ihe na-eme na Eastern Region gbara gburugburu na anụgo n'ihe nwanne anyị nwoke kwuru n'ebe akwụkwọ ọ dị mkpa na onye ọbụla gere ya bụ ife aka sị onye nụrụsị ma e gịnị ya kọrọ nwanne ya na anụgo ife nwanne anyị kwuru n'ebe akwụkwọ dị nnukwu mkpa ọzọ ka ibe ya bụ ihe a na-eme anyị n'obodo a ka enyi ya ya emene ya maka owozi ka ọ ya dị oge ọbụla na-ekwu ofu okwu oge ọbụla a na-alụ aka na-ekwu ofu okwu ofu okwu na-ada amịta mkpụrụ gịnị ka anyị eme n'obodo a n'ihe a na-eme ndị Igbo ọ bụ na ndị ọzọ gbara gburugburu ndị ọha na eze na ndị ọzọ bụ ndị Igbo ka etinye anya n'ebe anya n'ihe ndị a niile na-emenụ, ọ ga-abụ ihe nnukwu ihe wenyere ụmụ Igbo maka unu nee anya na ka obodo si wee dị O nwezikwa ihe a na-aghọta akwa onye ọbụla jikwaje eti ife n'ala and ị na-eti ife n'ala ndị so n'ọhụ a bụ ndị arapụrụ Naijiria bụ ndị herdsmen si gị mba na ịma nti ife n'ala ọ ya bụ nke ka njọ obodo gwụrụ agwụ mana onye unu ihe nwanne abụghị kwuru n'iru akwụkwọ a ee gịnị ka ị were ikwu n'ụdị nke gị ga mịta mkpụrụ ka anyị ga-eghị esi n'otu a na-atụ ihe na alụ na wonde na alụ ya mịta mkpụrụ ka ife iwere ikwu gị bụ onye ọma na-ege ntị gbasịta maka ya bụ ife ndị a niile ịnụ n'elu akwụkwọ a na Eastern News 24 kabarụ ka ikwupụtara anyị ya na comment section below ọzọ dịka ibe ya bụ ya bụ Eastern News 24 ka anyị sikwa wee na-wetara ya bụ nnukwu ozi ya dị oke mkpa gbasịta maka ife na-eme n'obodo a a maka ife na-eme n'ala Igbo daalụ na ụmụnne m emesịa nụ ụmụ Igbo